AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ezi enyi m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m nọnyere gị nọnyere ezinụlọ gị n'ezie ọ bụ ihe na-enye m obi ụtọ icheta na mụ na gị ga-anọkọ ka onye nwe m chekwaa gị ka onye nwe m leba anya n'ime ndụ gị wepụ nramahụ ndị ahụ nke pụrụ ịnọchiri gị ụzọ ya gaziere gị n'ụbọchị taa anyị na-achọ ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke edekwasịrị ije nke okwukwe ije nke okwukwe ije mụ na gị n'ụwa nke a bụ ije nke okwukwe n'ihe ọ bụla nke anyị na-eme ka anyị nwee ntụkwasị obi n'ebe Chineke nọ otu ọ bụla nramahụ si dịrị anyị na ọnwụnwa niile nke na-abịa n'ụzọ anyị lee anya mgbe gara aga ọ dị otu nwa okorobịa nke gbalitatụrụla n'afọ n'ihi ihe nke ọ na-agabiga n'ihi nhụjuanya n'ụzọ ya n'ihi ntaramahụhụ n'ihi obi ezuwe ike ya wee depụta ntụgharị uche anyị dị ka anyị hụrụ ya n'ụbọchị taa n'ụbọchị ahụ nwa okorobịa sị na ya kpebiri ịhapụ ọrụ ya na ya agaghị arụkwa ọrụ ọzọ ya kpebie ịhapụ ọbụna nwunye ya ya kpebie ịhapụ ikpere Chineke n'ihi na ike ụwa agwụla ya ya ekpebie na ihe ikpeazụ ya ga-eme na ya ga-ewepụ ndụ ya ma tutu mkpebi a na-agba mgbọrọgwụ n'ime ya ya sị ka ya banye n'ime ọhịa n'ihi na ọnọdụ a emee na ya ya na-eche onye a kpọrọ Chineke olee ebe m ga-aga zute ya mgbe o ji banye n'ime ọhịa ya elegharịa anya gburugburu ya sị Chineke na ọ dị otu mkpụrụ ajụjụ nke m chọrọ ịjụ gị ebe ị kere m n'oyiyi gị gwa m otu ihe nke ga-eme ka m ghara iwepụ ndụ m n'ọnọdụ a niile gwa m ihe ga-eme ka m ghara iwepụ ndụ m ị maara ọsịsa nke o nwetara otu olu wee daa sị ya nwa m nwoke lee anya gburugburu gị ka ọ na-ele anya gburugburu ya ọ hụrụ osisi abụọ dị iche iche asị ya ị hụla osisi nke a ya sị ee asị ya ị hụkwala osisi nke ọzọ ya sị ee olu ahụ wee sị ya ụbọchị m dọrọ osisi abụọ ndị a enyere m ha ihe lekọta ha nye ha mmiri na-etufughị mgbe osisi nke a bido ma na-eme ngwa ngwa na-eto na-etufughị mgbe ma ahụ na ọ waala akwụkwọ ma osisi nke ọzọ a ọ bụrụ ma akụrụ ya akụ ọ dịghị onye manụ ma ọ dịghị mgbe m wepụrụ obi m ebe ọ nọ afọ abụọ wee gasịa mkpụrụ ahụ epubeghị afọ abụọ na afọ atọ wee gaa ma ọ dị ihe a na-akpọ ofufu mkpụrụ ahụ amaghị ma o meghị ka onye kụrụ ya wepụ obi ebe ọ nọ mgbe afọ ise gasịrị abịa anya nke ọma ya dị ka ala na-agbawata ebe ahụ akụrụ osisi ahụ ya dị ka ọ dị ihe dị ka ome nke a na-ahụ ọ na-epupụta ma ọ bụrụ na iwere ome ahụ nke ọ na-epupụta tụnyere osisi nke ọzọ a ori na mgbe a kụrụ ya na-eme nke ọma ọ dịghị ihe a na-ahụ ahụ ọ dịghị ihe ga-egosi gị na osisi a kere ndụ ịma ihe mere gị onye mụ na ya na-atụgharị uche a sị na mgbe ọnwa isii na-agasị osisi a bịara hwopụ too tokarịa ọbụna nke ahụ bidoro ori ime ngwa ngwa sitere na mgbe a kụrụ ya olu ahụ wee si ya nwa m nwoke ọ bụ na ị maghị na ọtụtụ afọ ndị anyị na-agabiga nramahụ ha niile na a na-ewulite gị elu ka ịgba mgbọrọgwụ eme ka ọ mata na osisi a nke na-epụghị ngwa ngwa na-agbalị ike ya ịgba mgbọrọgwụ ọ bụghị na ọ chọghị ịpụ lee anya gị onye mụ na ya na-atụgharị uche nke a ga-eme ka ị marasị na enwere ike inwe mmadụ abụọ ma akara aka ha pụrụ ịdị iche iche eme ka ọ matasị n'ọnọdụ ndị ya niile n'ọbụkọ ọbụka mgbọrọgwụ mgbe agha na-achọ ka mkpụrụ osisi a pụe ọ dịghị mgbe Chineke gbakutere ya azụ ewedala onwe gị ala gị onye nke Chineke akpọla onwe gị onye ọ dịghị ihe ọ bụ ekwela ka ọnọdụ ahụ nke na-agabiga gbochie gị ime ihe nke ị kwesịrị ime ma nyere onwe gị aka ọ dịbeghị mgbe Chineke sị na ọ dịghị ihe bụ akpọla onwe gị ihe na-adịghị ihe ọ bụ chetakwana anyị sị na anyị bụ ije nke okwukwe iji anya na-ahụ ihe ahụ nke na-adịbeghịnụ dịka ga-asị na ọ dị ya ma emesịa ga-ahụ na ọ dị ya biko mgbe ọnọdụ ndị a na-abịa n'ụzọ gị kwee ka ire gị kwuo okwu nke nkwali nye onwe gị n'akụkụ nke anyị ma ewelata ya ụlọ ọ dịghị onye ma ebe nramahụ a si na-abịa mgbe ahụ ị na-adụ ụmụaka ọdụ agbakụtala ụmụaka dị otu a azụ ndị ụfọdụ emeghasị aga m abụ gị ọnụ mata na nwatakịrị dị otu a na-agba mgbọrọgwụ na ọ dịghị mgbe ọ gaghị eto ọ dịghị mgbe ezizi gị niile na atụmatụ gị niile ebe ọ nọ ga-abụ nke efu mgbe ị na-adụ nwaanyị gị ọdụ na-achọ ka o bie ndụ n'ụzọ isi chọọ biko kwee ka ohere nke ịgba mgbọrọgwụ a pụta n'etiti gị na nwaanyị gị ọ bụrụ ụmụnne gị bụrụ ndị enyi gị biko nye ohere ka mmadụ gbaa mgbọrọgwụ ngwa ngwa gbara mgbọrọgwụ a tọọ ezigbo ntọala nye ndụ ndị dị otu a ga-ahụ na a ga-enwe mgbanwe gị onye mụ na ya na-atụgharị uche ụzọ niile nke nramahụ ndị a si na-abịa adịghị nke na-eweta obi ụtọ ma ihe m chọrọ ka ịghọta n'ụbọchị taa bụ na tụkwasị Chineke obi mara sị n'ezie n'ikpeazụ na ị ga-aṅụrị ọṅụ n'ihe ndị a niile na Jehova ga-atụgharị ọnọdụ gị na ọ ga-eme ka gị onwe gị too ọ ga-eme ka ihe ọ bụla nke nọ n'akụkụ gị too ọ ga-eme ka ọnọdụ gị tụgharịa nke onye ọ bụla ga-ahụ ma nye Chineke otuto ọ dị otu nwoke nke maara ihe a na-akpọ Huij mila ọ na-eme ka anyị mata sị na nramahụ ndị na-abịa n'ụzọ anyị bụ ohere nke anyị pụrụ iji mee nke ọma naanị na ha na-epu ogwu tụkwasị Chineke obi lepụ nramahụ ndị ahụ niile anya mgbe na-adịghị anya ọnọdụ ahụ ga-agbanwe ya gaziere gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewono anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe m onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School Numan na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ okwu Chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na ekentị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ya

before I am not worthy to be called. I am not worthy to be called your son. I am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called His son. Forgive. Father, forgive us, Lord. Forgive. Forgive, my Father, forgive. Father, forgive us. Forgive. Father, forgive us. Forgive. ma kelee ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ ka Chineke nọ nọnyere unu ka mara ya na ịhụnanya ya baru n'ụba n'aha Jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche bobi igbo anyị abịakwala ọzọ ka anyị n'isiokwu nke a ndị mkpa nke anyị na-ekwesịghị ịhapụ ahapụ onye nwe anyị nọnyere anyị taa mepee anya gị mepee ntị gị ka enu eziokwu a nke site n'okwu onye ya na-apụta ọ bụrụ na anyị ewere ya tinye anyị ga-anụ ihe niile anyị kpesara e ebuli aha Chineke elu na Jizọs Kraịst onye nzọpụta anyị amen mgbidi nke a na-enweghị ike ịtụkwasị obi ọ bụ isiokwu anyị taa mgbidi nke a na-enweghị ike ịtụkwasị obi akwụkwọ Joshua isi abụọ anyị lee anya na nkega nke itoolu mgbidi nke a na-enweghị ike ịtụkwasị obi ọ dị otu obodo a na-akpọ Jeriko bụ ụmụ Izrel si na ndọta na ma ọ bụkwanụ Ijipt na-alọta ha akụfechala obodo niile dị iche iche gafee oke osimiri were ụkwụ na-abịa abịaruola ha na jọdan ma ọ bụkwanụ mmiri jọdan mgbe ha bịara ha elepụ anya lekwa mgbidi jeriko ka ọ matịpụrụ mgbidi a na-enweghị ike ịkụkpa akpụkpọ mgbidi mmadụ na-enweghị ike ịgafe joshua wee sị mmadụ abụọ ga-aledoro anyị obodo a ma n'ime mgbidi a o nwere onye na-atụkwasị gị mgbidi obi onye a na-atụkwasịkwanụ mgbidi obi bụ mmadụ a na-enweghị ike iwere ka ọ bụrụ nwa chineke ọ bụ onye akwụla aha ya mbụ Rehab n'ime ịgba akwụla ya na ire mmanya na-abanye anya obi ya mbụ aga m adị ka ndị ya aga m abụ ndị ya na-abịa abịa mgbidi a o nweghị onye ọ bụla o nwere ike ịzọpụta ọ bụ onye na-ekpere na Chineke kama o lere anya sị ndị a na-abụọla ndị mmeri ọ bụrụ na m abụrụ otu n'ime ha a ga-enyere m aka n'ime ya chineke sị ị ga-achọ m chọta m mgbe ị ga-eji obi gị dum na onwe gị dum chọọ m mgbe ahụ ka ị ga-achọta m nwaanyị a chọọ chineke ngwa ngwa a na-emepeta ụzọ jeriko ka ndị mmadụ pụtụ bata lekwa mmadụ abụọ ebe ha mebatara onwekwana ebe ọzọ chineke ga-eduga ụkwụ ha na ọ bụ ụlọ nwaanyị a na-achọ ya ya ewere ụkwụ ya abụọ were anya ya abụọ lepụ hụ mmadụ abụọ a ngwa ngwa ọhụrụ ha chineke si zụta eziokwu erela ya ya zụrụ mmadụ abụọ a n'otu ntabi anya zụba ha n'otu ime ụlọ gbachie ụzọ ya ngwangwa gbachiri ụzọ ya pụtakwa mana azụmahịa nke ụbọchị ahụ adabacha n'obi ya ya na-eme ngwa ngwa otu enwere ike isi mechie n'otu ntabi anya a ga-agbanyere ezi izu si ya lee na mmadụ abụọ ndị batara ebe ndị ya na-ama na nwaanyị akwụna ezo na ya sị na ya ama ihe ha na-akọ were ha zobe n'ime ụlọ zobe ya n'ime ụlọ n'ihi na ọ zụtara ezu ma ebe anyị si mere isiokwu taa na akwụkwọ Joshua isi abụọ lee anya na nkega nke itoolu mgbe ha bidere ka ha rahụ ụra nwaanyị a bịakwute ha wee sị ha ndị A amaara m Chineke unu enyewe unu ala ihe gbasara unu adakwasala anya ụjọ unu ji anya na mmadụ niile m n'ala a akpọnwuo n'ihi unu n'ihi na anyị anụna otu chineke siri mee ka osimiri ihe dakpọọ unu agafee n'ala nkịtị anyị anụna ihe unu mere n'ala ijipt anyị anụna otu unu siri gbuo ndị eze abụọ nke a mụrụ mbụ sahọm na ọga anyị ahụkwala otu unu siri bibie ha dịka anyị na-anụ nke a ngwa ngwa anyị na-anụ nke a obi anyị niile adaala mba o nweghị onye ọbụla ume dị n'ime n'obodo a n'ihi na chineke unu chineke unu bụ chineke nke kere eluigwe n'ụwa na ihe niile dị n'ime ya ngwa ngwa okpuru a ndị a ma jijiji na ndị ihe nke a mere na ndụ ha akọtaghị ya ma onye na-abịa abịa kọtara ya onye na-abịa abịa onye na-ama akọtara ya n'ihi na baịbụl sị na unu ga-anụ ukwu a ọ bụrụ na unu eti ya n'obi okwukwe na-abịa site n'ọnụnụ ọnụnụ chineke nwaanyị a anụna site n'ihe ọ nụrụ ka o ji ikpete na chineke a ya asị unu ga-azọpụta m zọpụtakwa ezinụlọ m mgbe anyị na-atụkwasị mgbidi obi elee ihe ịtụkwasara obi gị taa na mgbidi jeriko atụwa ya n'ihe ọtụtụ na ihe nọ n'etiti ya onwe otu mmadụ efu ga-eji agbanaha ya ma otu nwaanyị apụla asị atụkwasịghị m mgbidi obi n'ihi na amaara m na chineke m kwesịrị ntụkwasị obi na ọ ga-eme ihe ntị ọbụla nnụrụ ya ga-asị Chineke n'ụbọchị taa ka m na-arịọ ka anyị mara mgbidi anyị ga-atụkwasị obi na ọ bụ Chineke onye kere eluigwe n'ụwa otu a ka esi napụta nwaanyị a na ezinụlọ ya na mgbidi Jeriko ya bụrụ naanị onye a napụtara na Jeriko niile mee ka ya na ya ma ezinụlọ ma ikwu ma ibe azọpụta ha ya bụrụ onye emechara lụbata n'otu ụmụ agbọghọbịa alụbatara n'ala israel esite n'agbụrụ ya mụta Jizọs ị mara na na ntụkwasị obi ịtụkwasara n'ebe Chineke nọ nwere ike ịtụgharị ọnọdụ ga-eburu ihe ichere chere na ikpesa ya bụ n'ụbọchị taa ana m akpọ gị oku weta onwe gị n'ebe Chineke nọ tụkwasị obi Jehova bụ oke nkume ndị ike na onwe onye bụla mgbabatara n'ime ihere ga-eme ya mere nye onwe gị nyechasịa ya ka ị bụrụcha nke ya ka esi otu a bulie aha chineke elu ayọọ m chineke ya na onyere gị ka ị na-anụ okwu ndị ya na aha jizọs kraịst onye nzọpụta anyị amen onye mgbasa ozi desmond michael imena ozioma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwojughị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka m wetara anyị Ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana sị gị onye ọma na-ege ntị Ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary nwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị ga-abụ na Adventist Secondary School adamawa steeti ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke chineke imeela onye mgbasa ozi anyị njikwa otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtara nọ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo